Ọlụ ndị ozi ọlụ ndị ozi isi nke mbụ edere m akwụkwọ mbụ Theophilus banyere ihe niile Jizọs malitere ime na izi ruo ụbọchị a nara ya n'elu o sitere na mmụọ nsọ sie ndị ozi ya ndị ọrụ pụtara iwu ndị o ji kwa ọtụtụ ụzọ na-adịghị ịgọ agọ chee onwe ya n'iru ha na ndụ mgbe ọ hụsịrị ahụhụ ebe o mere ka ha na-ahụ ya anya n'ogologo ọgụ ụbọchị abụọ ọ na-ekwukwa ihe niile banyere alaeze Chineke mgbe ya na ha zukọrọ o wee nye ha iwu ka ha ghara isi na Jerusalem pụwa kama ka ha chere nkwa nke nna ya ka unu nụrụ n'ọnụ m ka o kwuru n'ihi na Jọn jiri mmiri mee baptizim n'ezie ma a ga-eji mmụọ nsọ mee unu baptizim mgbe ọtụtụ ụbọchị na-agaghị agabiga site n'ugbu a ya mere mgbe ha gbakọrọ ha jụọ ya sị onye nwe anyị ọ bụ n'oge a ka ị na-enyeghachi Izrel alaeze o wee sị ha ọ bụghị ihe dịịrị unu ịma oge ma ọ bụ ụbọchị nke nna m debere n'ike nke aka ya ma unu ga-anata ike mgbe mmụọ nsọ ga-abịakwasịwori unu unu ga-abụkwa ndị ama m n'ime Jerusalem na n'ime Judia na Samaria niile rukwa ebe ụwa sọtụrụ mgbe o kwusiri okwu ndị a mgbe ha na-ele anya e wee welie ya elu igwe ojii wee nara ya ọ pụọ n'anya ha mgbe ha na-elegide anya n'eluigwe ka ọ na-aga n'elu lee ndị ikom abụọ wee guzo ha nso iri uwe ọcha ndị sịkwara ndị ikom nke Galili gịnị mere unu na-eguzo na-ele anya n'elu igwe Jizọs nke a onye a napụrụ n'ebe unu nọ rigo n'elu ga-abịa n'otu aka ahụ dịka unu kiriri ya ka ọ na-aga n'eluigwe mgbe ahụ ha siri n'ugwu a na-akpọ Olivet nke dị Jerusalem nso ije nke otu ụbọchị izu ike laghachi na Jerusalem mgbe ha batara n'obodo ha wee rigo n'ime ụlọ dị n'elu ụlọ ebe ha na-anọ Pita na Jọn na James na Andrew Filip na Thomas batlomi na Matthew James nwa alifios na Simon Zelotes na Judas nwa James ndị a niile ji otu obi nọgidesi ike n'ekpere ha na ndị inyom ụfọdụ na Mary nne Jizọs na ụmụnne ya na mgbe ahụ Pita wee bilie n'etiti ụmụnna n'ime Kraịst sị igwe mmadụ ndị nọkọrọ n'otu dịkwa ra ka ọgụ mmadụ isii ụmụnna m ihe edeworo n'akwụkwọ nsọ aghaghị imezu nke mmụọ nsọ kwuru n'oge gara aga site n'ọnụ David banyere Judas onye mesịrị bụrụ onye ndu ndị jidere Jizọs n'ihi na a gụrụ ya rịị n'etiti anyị o wee keta oke ya n'ije ozi ya ya mere onye a sitere n'ụgwọ ọlụ nke ajọ omume ya nata otu iberibe ala o wee daa sụọ isi n'ala tipu afọ ya ngiri afọ ya niile wee nupụta o wee bụrụ ihe ndị niile bi na Jerusalem maara ya mere eji akpọ iberibe ala ahụ akaldema n'asụsụ ha nke ahụ bụ iberibe ala ọbara n'ihi na edewo ya n'akwụkwọ abụọ masị ka ebe ụlọ ikwu ya ghọọ ebe tọgbọrọ n'efu ka onye ọbụla gharakwa ibi na ya na ka onye dị iche nara ya ọlụ nlekọta ya ya mere otu onye n'ime ndị ikom ndị soro anyị n'oge niile onye nwanyị Jizọs bara n'ime pụkwa n'ezi n'etiti anyị na-amalite na baptizim nke Jọn ruo ụbọchị a napụrụ ya n'ebe anyị nọ rigo n'eluigwe otu onye n'ime ndị a aghaghị iso anyị bụrụ onye ama nke mbilite n'ọnwụ ya ha wee guzo mmadụ abụọ josef a na-akpọ basabas onye a kpọkwara jọstọs na matayas ha wee kpee ekpere sị gị onwe gị onye nwe anyị onye maara obi mmadụ niile gosi anyị onye ahụ ịrọpụtara n'ime mmadụ abụọ ndị a ịnara ọnọdụ n'ije ozi ma ọlụ onye ozi a nke judas jehere n'ime ya ka o wee gaa n'ebe nke aka ya ha wee fere ha nza nza ahụ wee ma Matayas e wee gụọ ya n'ime ndị ozi iri na otu ahụ